nọgide n'oche eze gị nna m nọgide n'oche eze gị onye na-eme mma nọgide chukwu nọgide chi na-eme mma nọgide n'oche eze gị onye na-eme mma nọgide chukwu nọgide eme mma nọgide n'oche eze gị ochebe n'okwesịrị gị nọgide n'oche gị nọgide n'oche eze gị onye na-eme mma nọgide chukwu nọgide eme mma nọgide n'oche eze gị oche eze na ọ gị ka o kwesịrị maka na ọ bụ bụ eze nwere oche ikpupu ama n'ọnya chikadidu ya ichiri eze chiammanwụ odogwu n'agha chukwu na azụ eze azọ ee chukwu anaghị ọzọ na-eze ochileze chianwụ anwụ ochileze chianwụ anwụ ọ dịghị ọzọ na-eze chacha omere ọnwụ na fe eluigwe gboo m ọnụ onye ọma m ụtaba jani si aka m dị n'elu ologunagha nọgide n'oche eze gị nna m nọgide n'oche eze gị eze onye na-eme mma nọgide chukwu nọgide n'oche eze gị eze na o kwesịrị gị nọgide n'oche eze gị e. nọgide n'oche eze gị e. onye na-eme mma nọgide chukwu nọgide chi na-eme mma nọgide n'oche eze gị e. onye na-eme mma nọgide chukwu nọgide chi na-eme mma nọgide n'oche eze gị Happy Christmas to you. I love you all. I hope you are celebrating Jesus. I hope you are celebrating him in truth and the spirit. I know you are not celebrating Jesus in a negative way. Rather, you are celebrating him in a positive way. You are celebrating him in a way that his name will be glorified. Please, as you are celebrating Jesus, also celebrate those beside you. There are people you need to celebrate. May God bless you as you are doing so in the name of Jesus Amen. Christ. God bless you. Have a wonderful day. Happy Sunday to you. Wow. Bye.